AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa igwe ana m anabata unu ụbọchị nke taa na ihe banyere ahụike anyị n'ụbọchị nke taa anyị na-eleba anya ntụziaka ha dị iche iche banyere ihe oriri nke ga-eme ka anyị nọ n'ahụike ntụziaka ha dị iche iche banyere ihe oriri nke ga-eme ka anyị nọ n'ahụike nke mbụ ị ga-ekwenyere m onye Igbo na ọtụtụ nrịrịa dị iche iche anyị na-arịa taa na ihe kpatara ya bụ ihe oriri site na ihe ngosi anyị na-ahụ na ọpụpụ nke ndị mmadụ pụrụ na nduzi nke akwụkwọ nsọ na ihe nchọpụta ndị ọkammụta na-eme na-egosi anyị n'ụbọchị taa sị na ọtụtụ nrịrịa dị iche iche anyị na-achọta onwe anyị n'ime ya bụ ihe oriri kpatara ya ọ bụ ya mere anyị ga-eji leba anya na ntụziaka ha dị iche iche otu anyị kwesị mee ihe ndị a nwee ike inwe ezi ahụike nke mbụ bụ na nkega kachasịnụ nke ihe oriri anyị kwesịrị ịkarị na mkpụrụ osisi na akwụkwọ nri nke ọ bụ ị na-ele ya anya otu esi hazie ya ya na-agụghị agụrụ iwere ya mere nri ka abụọ bụ na ị ga na-atụgharị nri ndị a site na mgbe ruo na mgbe nke bụ na ị ga-enwe ihe a na-akpọ ndepụta otu esi eri nri n'ụlọ gị nke a haziri nke ọma ọ bụrụ na eriri ịba na ụtụtụ o rue n'ehihie enwee ike rie ihe ọzọ na-abụkwaghị ihe yiri ịba o rue n'abalị eriekwa ihe ọzọ mana nri abalị anyị ekwesịghị ịhakwa ka nke ụtụtụ ma ọ bụ nke ehihie ekwesịrị iwelata aka na ya nke atọ bụ na anyị kwesịrị iwere ihe ndị a Chineke kere otu o si kee ha were mere nri karịa ihe ha atụgharịrị atụgharị n'ụzọ dị iche iche wepụcha ọtụtụ ihe ha chineke tinyere n'ime ya megharịa ya na ọtụtụ ihe ha na-edozi ahụ nọ n'ime ya abụrụ ihe wezugara abịa megharịa ya n'ụdịdị nke mmadụ anyị kwesịrị iwezuga ihe ndị dị otu a nke anọ bụ na anyị ga-elebagharị anya n'ụdụrụ ihe ha anyị na-eri otu ihe ọtọbịrịbịrị si dị n'ime ihe ndị anyị na-eri n'ezie ị ga-ekwenyere m ma ọ bụrụ na gị aga na ebe a na-ere ihe orire taa gaa gote ihe ị chọrọ iri na ile anya na ihe mmapanye nke amapanyere n'ahụ ya ị ga-ahụ ọtụtụ ihe edere banyere ihe omume ahụ otu shuga si dị ya otu abụba siri dị ya otu mmanụ siri dị ya otu nnu siri dị ya na ihe ndị ọzọ ha dị iche iche ọ bụrụ na ga-elegharị anya mata na otu ihe ndị ya si dị n'ime ihe ahụ ị chọrọ iri ọ bụrụ na ọ gafere ị kwesịkwaghị ịga n'ihe iri ihe dị otu a maka ahụike gị ahụike anyị dị anyị mkpa ọ bụ ya mere anyị ga-eji lezie anya n'ihe ha anyị na-eri na otu anyị si na-eri ya ka ọzọ bụ mgbe anyị na-eri ihe n'ụbọchị na anyị kwesịrị iji oge rie ihe were oge na-eri ihe nwa Chineke ọ dị mkpa ka ị were oge na-eme ihe n'ihe ọ bụla ị na-eme n'ime ndụ gị nke bụ na ị kwesịrị inye afọ gị ohere izu ike mgbe ị richara nri ụtụtụ tutu ga-eri ya nri nke ehihie ọ bụghị iripụ ga-erichia iripụ ga ya ọ gaghị enyere gị aka na ahụike gị ị kwesịrị inye afọ gị ihe dị ka ga awa anọ ma ọ bụ ise irichara nri nke mbụ tutu ga-eriwa nke abụọ ọ ga-enyere gị aka maka ahụike gị nke ọzọkwa ga-enyere anyị aka maka ahụike anyị bụ ị na-ebu ọnụ site na mgbe ruo na mgbe ga-enyere gị aka inwe ezi ahụike n'ihi ọ ga-eme ka afọ gị na ezumike nwekwa ihe niile nọ gị n'ahụ enwe ezumike ịrụkwa ọrụ n'oge ọzọ mgbe ị tinyere ihe oriri n'ime ya a sị na ọ gara ekweme anyị gara na-eri ugbo nri abụọ n'ụbọchị karịa ugbo atọ n'ihi ugbo abụọ gara akacha enyere anyị aka karịa ugbo atọ onye chineke hụrụ n'anya onye chineke na-echere echiche ọma onye m hụrụ n'anya ọ ga-adịgba mkpa ahụ ka anyị na-aṅụ mmiri ọṅụṅụ tụtụ ndị mmadụ taa anaghị aṅụ mmiri ịjụọ mmadụ ya sị gị he ole ya aṅụọla mana ilezi anya gị hụ na ọ ṅụrụbeghị kọpụ mmiri abụọ n'ụbọchị mana ihe ahụ anyị chọrọ dịka ndị mmụta si mee ka anyị mata bụ kọpụ mmiri asatọ ruo ekwu iri n'ụbọchị n'ihi na ihe ọbụla ahụ gị na-eme ọ na-ewepụ mmiri a na-eme ka anyị mara bụ na ọ dị mkpa ka anyị hazie ihe oriri anyị nke ọma n'ụzọ a ga-esi n'ime ya nye Chineke otito dịka m na-achịkọta ihe ọmụmụ nke taa na iri ihe ugbo abụọ ka mma karịa iri ugbo atọ iri ihe ugbo abụọ ga-enyere gị aka ime ka ị nwee akọ na uche zuru oke ka ị ghara ị na-echefu ihe ọtụtụ mgbe ọ ga-enyere gị aka ime ka ọkpụkpụ gị ha dị ike meekwa ka kidini gị nke bụ mkpọfụrụ gị nwee ike na-arụ ọrụ otu o kwesịrị ọ ga-emekwa ka ị nwee ike si otu a belata oke ndọgasị ahụ nke nwere ike ime ka ahụike gị ghara ịnọ n'ọnọdụ o kwesịrị onye chineke hụrụ n'anya n'ezie echiche chineke na-eche banyere anyị bụ echiche dị mma o sikwara na n'akwụkwọ nsọ ya duzie anyị tụọrọ anyị aka ihe ha anyị na-aghaghị ime ka anyị nwee ike nwee ezi ahụike n'ime anyị ka ị na-ege onye nwaanyị ntị ka ị na-etinye ihe ndị a ị na-amụta ebe a n'ọlụ arịrịọ mbụ ka onye nwaanyị mee ka ọ dịrị gị na mma gị nwekwa ezi ahụike ijere chineke ozi na na ijere mmadụ ibe gị ozi arịọ m ka onye nwanyị gọzie gị n'aha kraịst bụ onye nwaanyị. amen ntụziaka ịnọ na ahụike mgbe okwu ọma nke anyị na-anụla taa nke sitere n'ọnụ nwanne anyị nwoke jon Paul anyị na-asị ka mara Chineke bara ya ụba ka udo Chineke chia n'ime ndụ ya ma na-asị Igbo ọma na-ege ntị anyị anụwa ozi ọma nke nwanne anyị nwoke ziri anyị nke na-adọ anyị akala ntị wee na-asị ka anyị merụọ ihe n'oke ma ihe anyị ga-eri ihe anyị ga-aṅụ ihe ọ bụla anyị chọrọ itinye n'ime ahụ anyị ka anyị chekụtakwa na arụ anyị bụ ụlọ nsọ chineke unu emeela igboma na-ege ntị ana m ekele unu na asị ka mara chineke nọnyere mmadụ niile otu aka ka m ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke nwanne m nwaanyị rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụkwana gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com at yahoo dot com depụta adreesị a awr.org asụsụ igbo awr.org asụsụ igbo ọ ga-enyere gị aka ka ị wee gee anyị mara n'ekwentị gị ma n'ihe onyonyo ma ọ bụkwa na gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke 070 63 7224. 070 63 63 7224. ụwa na-ajụ jizọs dị mma na-achọghị ya ọtụtụ hapụrụ ya ụfọdụ na-achọ ya ma na-ebube ka ọ na-abịa oge ahụ na-abịa ngwa ee ọbịbịa ya na-eruso ee ọbịbịa

ụbọchị ọbịbịa ya kelee nso e ụbọchị ọbịbịa ya na-abịa ọ na-abịa ngwa ma onye nwanyị ga-abịa n'ike n'ebube dị ukwuu dị ụbọchị ọbịbịa ya ihe mgbaga ụbọchị ya na ka ndị na ya anya n'ezi ịdị nso n'iji jee n'ụzọ mkpa site n'ịchịkọ ndị ifu ndị kraịst gburu gboro n'ihi ụbọchị ọbịbịa nke na-eruso ee ụbọchị ọbịbịa ya na-abịa na-abịa ngwa gbanye nwanyị ga-abịa n'ike n'ebube ụbọchị ọbịbịa jizọs eruwo nso bụ abụọma nke anyị gere n'ụbọchị taa anyị na-arịọ ka chineke gọzie ndị nyere anyị ọma ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke ozi ọma nke ga-eme ka mụ na gị wee chegharịa echiche gbasara chineke na-eze ndị igbo ndị na-ege anyị ntị dịka ọ masịrị chineke n'ezi ịhụnanya ya o nyere anyị isiokwu n'ime akwụkwọ nsọ ya kwesịrị ka anyị leba anya n'oge a nke bụ ahụhụ na obe nke jizọs ahụhụ na obe nke jizọs gịnị mere o ji dị mkpa anyị nwee mata ahụhụ jizọs tara n'ihi anyị gịnị mere o jiri dị mkpa anyị nwee isoro jizọs hụ ya site na mkpughe nke chineke ihe ọ gabigara n'ihi anyị N'akwụkwọ akwụkwọ isi iri ise na atọ amaokwu nke asaa ọ sị n'ihi anyị ka ọ gabigara ahụhụ niile gabiga ihe nhụjuanya niile ma ọ saghịghị ọnụ ya onye nzọpụta anyị asaghịghị ọnụ ya a kpụrụ ya dịka atụrụ bịara n'ụlọ ogbugbu na dịka atụrụ nke a na-akpacha ajị ma ọ saghịghị ọnụ ya ọ ga-abụ na onye nzọpụta anyị amaghị ihe ọ ga-ekwu ọ bụghị ya echefula otu okwu ha dị mkpa na ọtụtụ mgbe mgbe a na-achọ ịtụgbu ya na nkume otu mgbe a chọrọ ịkwada ya n'ukwu o kwuru n'anya ha mgbe oge a kara aka ruru ya na ndị na-eso ụzọ ya agaghị oge seme ikpe ekpere Pita ahụ otu ọnọdụ ihe niile dị ya mịa mma mapụ makọs ntị onye ezi omume si ya Pita mịba mma gị n'ụgbọ n'oge ahụ ezuola ekwukwala mma na ogbu mma na-esi na mma ala ị hụla Jizọs jikere ịnara ọnọdụ ahụ ọbụnarị mgbe akpọ ya ruo n'ụlọ Pilet otu mgbe gaa jụrụ ya ajụjụ agbachi nkịtị n'ihi nzọpụta nke mụ na gị n'ihi ka o wee dịrị anyị mma dị isi ohu na asaa amaokwu nke iri na atọ na nke iri na anọ ị ga-ahụ na Pilet jụrụ ya sị ị nụrụ ihe niile nke ha na-ekwu megide gị akwụkwọ nsọ si na ọ saghị ihe ọ gị n'ebe ahụ karịchaa ọ sị na ọsịsa ahụ onye gị bụ otu n'ime ihe juru pailet anya n'ihi na ọtụtụ mgbe gị onye nke Chineke enwere ike ibo gị ebubo ụgha enwere ike ibo gị ihe ime gị enwere ike ịtịba gị na nsogbu niile dị iche iche gị na-ele anya na ọ bụ ọsịsa ịsara ka a ga-eji napụta gị echefula na Jizọs anyị maara na ihe kwuru gbasara ya aghaghị imezu ya nagide ma akwụkwọ nsọ si ndị niile soro kraịst na ahụhụ aha ga-esokwa ya bụrụ eze echefula gị onye nke chineke onye ahụ nke na-eso ụzọ jizọs na ị ghaghị ịgabiga ahụhụ ị ghaghị ịgabiga nsogbu ị ghaghị ịgabiga adụmụwa dị iche iche ọ bụ n'ihi nke a ka mkpughe ji sị na jizọs ga-eji ichefu ọlaedo hichaa anyị anya mmiri ọ dịghị onye na-achị ọchị ya na-ehicha anya mmiri ọ bụghị naanị nke a akwụkwọ nsọ mekwara ka anyị mara amụma ụfọdụ ndị eburu gbasara ọnwụ jizọs ndị mezukwara nụ na abụ ọma isi iri abụọ na abụọ amaokwu nke iri na asatọ ọ sị ha ga-eke uwe imi ma uwe ime m ka ha ga-efe nza n'etiti onwe ha ihe ahụ e kwuru n'abụ ọma mezuru akwụkwọ matiu isi iri abụọ na asaa amaokwu nke iri atọ na ise n'ebe ahụ ka ị ga ịhụ na mgbe ha kpọgidere jizọs aha were uwe ya kee ma uwe ime ya ọ dịrị ha mfe okike gị onye nke chineke okwu ahụ wee mezuo ị na-atụgharịkwa uche ihe mere okwu chineke ji na-emezu n'otu a nke gosiri gị na ọ sị na ọ dị ihe ị kwesịrị ịtụkwasị obi ọ dịghị ihe ọzọ kwesịrị ịbụ na-abụghị okwu chineke ọ bụghị naanị nke a n'akwụkwọ abụọma isi iri isii na itoolu amaokwu nke iri abụọ na otu ọ sị na ha nyere ya ihe oriri nke na-ekwesịghị ekwesị ọbụnarị ihe ọṅụṅụ nke gbara ọka ka ha nyekwara ya abụ isi iri isii na itoolu amaokwu nke iri abụọ na otu okwu ahụ e kwuru na abụọma mezuru na akwụkwọ matiu isi iri abụọ na asaa amaokwu nke iri atọ na anọ na akwụkwọ jọn isi iri na itoolu amaokwu nke iri abụọ na asatọ ruo na iri atọ ebe ahụ mere ka anyị mara na aha nyere jizọs mmanya gbara ụka ọ bụghị naanị nke a aịzaya bụkwara amụma ọzọ na ya isi iri ise na atọ na nke toolu ya na-akọwa na ili ya dị n'etiti ndị na-emebi iwu ọ bụkwa n'ịba ụba nke ndị ọjọọ ka egburu ya okwu ahụ bịara na mmezu na matiu isi ohu na asaa amaokwu nke iri atọ na asatọ mgbe e were ndị ohi abụọ kpọgide n'akụkụ onye nsọpụta nke ụwa niile gịnị mere ejiri kpọgide ya ọ bụ ka ha sị onye nke a bụ onye ohi a maara aha ya onye nke ọzọ n'akụkụ a bụ onye ohi a maara aha ya onye nke anọ n'etiti ga-abụrịrị onye isi ha ma jizọs onye kwufere n'obe n'ihi mmehie mụ na gị ọ bụ na onye isi ndị ohi o nwedịghị ebubo eboghị ya n'ihi mụ na gị a kpọrọ ya onye isi ndị mmụọ ọjọọ n'ihi mụ na gị a kụrụ ya ntu a bụrụ ya ọnụ mmiri e tiri ya ịtalị e were okpu ogwu kpụkwasị ya n'isi mgbe ogwu enweghị ike ịba ewere hama na-akụ ya ka ogwu na-emikpu n'isi ya ọbara na-arịdata ndị ekwesịghị iti jizọs ihe dịka akwụkwọ nsọ si na akwụkwọ aịzaya ubiri ụtali jizọs ka eji mee ka ahụ mụ na gị si ike a na-eti ya ahịa ahụ na-agbaghasị n'ihi mmehie mụ na gị ụmụ chineke anyị ga anọ na mmehie ka mara riere anyị nne arịọ m n'oge a dị oke mkpa bụ chineke onye a zipụrụ ọkpara ya ka ọ bịa nwụọ n'ihi mmehie mụ na gị inye anyị ike isi na mmehie wezụga onwe anyị ka anyị ghara ịnata ọbụbụ ọnụ nke ihe ọgbụgba nke mmehie kama ka anyị bụrụ ndị a zọpụtara n'ihi ọchịchị ọja nke jizọs ọ bụghị naanị nke a jizọs anyị n'agbanyeghị ihe ndị a niile o siri n'ọnwụ bilie nke gosiri mmeri kachasị mmeri nke bụkwarị gị onye na-ege ntị asịkwarị na ọ dabara gị iso kraịst ruo n'ọnwụ chineke ga-enye gị mmeri chineke ga-emekwa ka ị bilie n'ụbọchị ahụ n'ihi na onye nwe anyị gaji ịkpọ ndị ya ma ndị nwụrụ anwụ ma ndị dị ndụ ha ga-ebili anyị gaji izute ya ọnwụ anyị ewesi otu a zuo oke n'ime ya n'aha Jizọs nwa chineke na-ege ntị ka m chekwutara anyị na chineke nwụrụ ọnwụ n'ihi gị ma n'ihi m ka anyị gbalịa mee ihe dị mma ka anyị wee nye aha nsọ chineke otito imela onye mgbasa ozi fraịde egwem onye nyere anyị ozi nke sitere n'ime akwụkwọ nsọ chineke anyị na-arịọ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ na-agba ume n'ihe ọbụla nke ị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya ezi enyi m mara na ị nwere ike irute anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo dot com at yahoo dot com ma ọ at gmail dot awrnigeria at gmail dot com ezi enyi m na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka m chekwutara gị na ike onye ekwentị na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekwụta itinye asụsụ Igbo onye ọma na-ege ntị ka Chineke dozie okwu anyị nụrụ n'ụbọchị taa n'ime ndụ anyị amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo